AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa gị nwa chineke ọma na-ege ntị obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-anabata gị n'ihe omume nke ahụike nke ụbọchị taa mara na ọ bụ akwụkwọ nke onye ọkachamara na ahụike dere Richard Yokel bụ ihe anyị ji na-ekwupụtara anyị okwu nke ahụike n'ụbọchị taa anyị ga-eleba anya na ihe ndị oyibo na-akpọ daria n'okwu igbo anyị anyị ga-akpọ ya afọ ọsịsa afọ ọsịsa afọ ọsịsa bụ ọrịa ọjọọ ọrịa nke na-egbu mmadụ n'ime ụwa anyị nọ n'ime ya ndị World Health Organization WHO kwuru na diarrhea bụ the fifth leading cause of death n'ụwa anyị nọ n'ime ya ka anyị gbalịa nọ na ebe dị mma ka gburugburu ebe anyị bi bụrụ ebe ga-adị ọcha ọ ga-adị mma ka anyị mara na onye afọ na-asa bụ onye na-aga n'ụlọ mkposi kwamgbe kwamgbe bụ onye a ga-asị na afọ na-asa mkposi ọ na-eme ga-abụkwa ihe na-emetụ mmiri mmiri ụfọ mgbe ọ ga na-eme ka ihe dịka imi ọ na-adị n'ime ihe onye a na-anyụ onye ọma na-ege ntị afọ ọsịsa abụghị ihe dị mma site na onye ahụ afọ na-asa mmiri ga na-apụ ya n'ime arụ ike ga na-agwụ onye ahụ tupu amara ihe na-emenụ anụ na mmadụ anwụgo ma narị anyị n'ụbọchị taa na anyị ga-agbalị ime ka ụmụ anyị ime ka ụmụnne anyị na ndị ikwu na ibe anyị ka ha gbalịa na-anọ na ebe dị ọcha site na onye dị ọcha n'ime mmụọ ma n'eziokwu bụ enyi chineke marakwa na afọ ọsịsa ga-asa mmadụ n'izu o nwere ike ịsa n'izu abụọ ma ọ bụ atọ onye afọ na-asa ga-enwe oyi ọ ga-enwe afọ ga na-ara ya ahụ afọ ya ga-eko eko ka a na-akpọ blotin mgbe ụfọdụ onye ahụ ga-enwe ọbara n'ime mkposi ike ga-agwa onye ahụ site na onye ahụ na-aga n'ụlọ mkposi kwamgbe kwamgbe ọ gaghị enwezikwa ume ọ gaghị ahụ m ụzọ isi ya ga na-eme ka ihe na-evu ya evu onye ahụ ga-asị ah, isi na-evu m evu ọ na-evu m evu onye ahụ aga na-aghọtacha ihe na-eme ya site na ọ naghị aghọtacha ihe na-eme ya otu o ji na-aga n'ụlọ mposi mmiri na-apụ ya n'arụ arụ agaghị adị onye ahụ ike kedu ihe na-akpata ka mmadụ na-enwe afọ ọsịsa ihe na-eme ka mmadụ na-enwe afọ ọsịsa bụ onye ime arụ ya na-adịghị ike ngasị n'ezu na-ezughị oke onye a ga-asị n'okwu bekee imuniti ya na ọ dị low imun sistem mmadụ dịrị low ọ pụtara na onye ahụ enwerọghị nri ndị mma na-enye aka n'otito nke ime ya ihe ndị a na-eme ka ike na-agwụ mmadụ ihe na-akpatakwa ọrịa na-akpọ ọrịa afọ ọsịsa nje na-akpata ya ka anyị kwuo n'okwu ndị oyibo ha ga-asị bacteria viruses and parasites bụ ihe na-akpata ọrịa n'ime ahụ anyị ihe ndị a baa n'ime arụ anyị o nwere ike ịba site na mmiri nke anyị na-aṅụ aṅụ ma ọ bụ nri nke anyị na-eri ka anyị kwugodo okwu gbasara mmiri nke mmadụ na-aṅụ m ga-eme ka anyị ghọta na mmiri nke anyị na-aṅụ kwesịrị ịbụ mmiri nke dị ọcha marakwa na onye jere goo mmiri nke nọ n'ime akwụkwọ maọbụ nke nọ n'ime bọtụl apụta na mmiri niile nọ n'ime sachet maọbụ bọtụl bụ nke dị ọcha ị kwesịrị ịma ị na-enweta mmiri nke ị ga-aṅụ maọbụ nke iji esi nri ị kwesịrị ịma the source of the water ị ga-eji na-esi nri ma nke ị ga na-aṅụ aṅụ mara sị na mmiri ahụ bụ mmiri nke dị mma bụ mmiri nke dị ọcha ọ gaghị enwe ụtọ ọbụla site na mmiri enweghị ụtọ mmiri wụ mmiri ọ gaghị enwe ụtọ ọ gaghị enwe isi ma wee isi ọma ma wee isi ọjọọ o nwee ndị na-eti ịtụ ihe n'ime ya ka ha wee ṅụfee ya ma mmiri nke mmadụ kwesịrị ịṅụ bụ mmiri nke dịnụ free from bacteria and viruses ma na-asịkwa na ị nwere ike isi mmiri ahụ n'ọkụ sie ya n'ọkụ ka ị wee ṅụọ mmiri dị mma mana asị m ka anyị ṅụọ ya n'ọkụ isie mmiri n'ọkụ ịwụnye ya n'ime jerikan gbalịa mee ka ihe ahụ ị ga-awụ ya mmiri gị bụrụ a stainless steel ma ọ bụ iron site na iron bucket ma ọ stainless steel site na iwe ya mmiri ọkụ n'ime rọba ọ dịghị mma na arụ anyị gbalịa tinye n'ime stainless steel bucket maọbụ iron bucket ka ị wee ṅụọ mmiri nke dị mma mgbe mmiri ahụ jụlitara ka anyị marakwa na ọ bụrụ na anyị chọrọ ịsa ọnụ anyị n'isi ụtụtụ ma ọ bụ n'oge mgbede ka anyị jiri mmiri nke dị ọcha na-asa ọnụ anyị ọ bụ mmiri ọbụla anyị hụrụ ebe ọbụla anyị ekuru na-asa ọnụ anyị mmiri nke dị ọcha bụ mmiri anyị ga-eji saa ọnụ anyị ma mgbe anyị nọ n'ebe anyị na-asa arụ ka anyị mara sị na onye na-asa ahụ ga-emechi ọnụ ya mmiri ahụ ị na-asapụta n'ime ahụ gị site n'ebe isi ị ga-ama na ahụ anyị dị amụma ọ bụ ihe mere na anyị ji sawara anyị ị ga-agbalị mechie ọnụ gị mgbe ị na-asa ahụ ka mmiri ọjọọ nke ị na-asapụ n'arụ gị ghara ịba gị n'ime ọnụ kee ụzọ anyị ga-esi wee mee ka daria afọ ọsịsa ghara ịbịa n'ime ezinụlọ anyị maọbụ na ụmụ anyị maọbụ na onye okenye anyị ga-agbalị na-asa aka anyị kwamgbe kwamgbe n'ezie onye na-asa aka ya ga-eme ka aka ya dị ụcha ọ gaghị enweta bakteria ọ gaghị enweta virus n'ime arụ ya a na ekwugo na ihe ndị a bụ ihe na-emenụ bakteria baa n'ime nri anyị ma ọ bụ virus abaa n'ime mmiri anyị na-aṅụ ihe ndị a ga-enye anyị nsogbu n'ime arụ ma ọ baa n'ime arụ anyị ma narị anyị ka anyị gbalịa na akwụ aka anyị kwamgbe kwamgbe ka anyị na-akwa ya ọrụ onye na-arụ ọrụ maọbụ onye nọ n'ọrụ ubi tupu itinye ya ihe n'ọnụ gị kwa aka site ịmaghị ebe itinyere tinyere aka ịmaghị ihe nọ n'ime ya ka anyị gbalịa na akwụ aka anyị ka anyị gbalịa kwa ghara anụ nke na esi ga-esi ma. ka anyị gbalịa mara na anyị ga na-akwụ aka anyị ma anyị hela ụlọ mposi pụta tupu anyị na-apụta n'ụlọ mposi ka anyị kwụọ aka anyị maa ya ka o wee dị ọcha ọ bụrụ si na ọwụ ndị nwere ụmụaka gị na-awagharị nwa gị na gị gbalịakwa kwọma aka gị ma imechi ihe ahụ ị na-eme ọ bụrụ si na ị na-arụ ọrụ bekee ị gaghị apụ n'ebe ị nọ na-akwụ aka kwamgbe kwamgbe ị gbalịa zụta ihe a na-akpọ hand sanitizer ka ị were ya na-eme ka aka gị na-adị ọcha ọ bụkwanụ onye na-ama uzere ịmacha uzere kwụọ aka gị onye na-akwa ụkwara ịkwacha ụkwara kwụọ aka gị ọ bụrụ na iji aka gị mechie ọnụ gị mgbe ị na-akwa ụkwara ahụ kwụọ aka gị na ọ dị mkpa ka anyị na-akwụ aka anyị mgbe ọbụla n'ime ndụ anyị ị ga-ahụ na ogologo ndụ na ahụike ka ị ga na-enye onwe gị ezi nwa chineke na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at gmail com detara anyị akwụkwọ anyị ga-agụpụta akwụkwọ na ozi nke ị nyere anyị imeela na-anọnyere anyị ugbu a anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ la edula gị ụbọchị n'ezie jizọs ga-anọnyere anyị unu emeela ụmụnne anyị nwanyị ezinụlọ na ijeọma na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ezi nwa chineke na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo ọzọkwa adịkwa m ikele mmadụ niile n'ihi ụbọchị ọmaka taa chineke anyị nyere anyị karịsịa onye nwe anyị ihe ndị onye ichiche ọ dị anyị ọ dị nyere nju afọ adị anyị mfụ anyị alọ anyị mba ụlọ ya kpọta anyị n'ihi nke mmadụ asị onye nwe anyị n'ihi ọma ndị o mere anyị n'ebe anyị nọ ebe ụmụnne anyị nọ ebe ndị agbata obi anyị nọ ebe n'ebe mba anyị nọ anyị si onye nwe anyị ya nara ekele ebe ọ dịkwu n'aha Jizọs amen isiokwu anyị ga-eleba anya n'oge awa mgbe isiokwu nke na-asị eziokwu eziokwu ha kpọrọ eziokwu mbụ ihe ndị gbagburu ndị mmadụ ọtụtụ ndị mmadụ taa anya n'ihi akọtabeghị ha ekwerela tutu anyị eleba anya n'isiokwu a dịkpọ eziokwu ka anyị sọpụrụ chineke onye nwe anyị imeela n'ihi dị mma na mesoma n'ihi na egwere anyị okwere akwụkwọ 1 Thessalonica chapter 5 verse 17 ga-esi ma anyị ndị ekpe ekpere na-ewepụghị aka adịghị ihe ọdụ anyị kwesịrị ire eme na nkeji ọbụla ma ọ bụ ụlọ ikele ele sọpụrụ n'ihi na asịla ọbọghụ mma anyị adịghị ya ekele dịrị n'ihi amara ka ị anyị ekele dịrị n'ihi jizọs onye mbịara ka anyị nwee ndụ ekele dịrị n'ihi mmeri ka anyị nyere anyị sara aka jizọs imeela o ekoro oge ahụ abata gwara ọnọdụ ka anyị na-atụle uche n'okwu wee ka okwu mịta mkpụrụ mara mma n'aha jizọs kraịst mbụ onye nwe anyị amen dịka m nọrọ agala iru dasị isiokwu anyị n'oge awa mbụ um, eziokwu eziokwu mbụ okwu eledara anya ọ bụ okwuladị ihe eji ya kpọrọ kama o nwere ihe ọ nrụ la ndụ onye nkwere ekwe ndị otu anyị jikọrọ amata ha mbụ eziokwu adịghị onye ọdọ mbụkwa n'eziokwu a ma ọ bụ kraịst n'onwe ya mbụ ọpara nna anyị jizọs kraịst jizọs kraịst mbụ eziokwu n'ihi ọ kpọrọ aka na uche anyị gaa n'akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke isii ọ sịla mbụ ụzọ eziokwu na ndụ n'eziokwu ọ bụrụ anyị enwe ike kọtọne kraịst mbụ ọ bụrụ anyị enwe ike dabere ebe kraịst nọ ọ bụrụ anyị enwe ike gee kraịst ntị anyị gide ekwe eziokwu anyị jigoro ekwe eziokwu dịka nwa chineke n'ihi na akwụkwọ kọrịntị nke abụọ ishike ise amaokwu nke iri na asaa ọ sị ọ bụrụ na onye ọbụla nọ n'ime kraịst na ọ bụ onye ekere ọhụụ na ihe ochie na ọ gasịala ndị gị na otu eji nọ n'ime kraịst he mbụ mmadụ nọ n'ime kraịst mgbe mmadụ jụrụ ekwensu na ya niile mgbe ọ nabatara jizọs kraịst dị ka onye nwe na nzọpụta n'ihi anyị hụrụ ya n'akwụkwọ jọn isi ike mbụ amaokwu nke iri na abụọ nke na-asị ka ha rabụ bụ ndị nnara ya ọ bụ n'ala ala enyere ike ịbụ nwa chineke ngwa ngwa mmadụ nabatara kraịst dị ka onye nwe ya na nzọpụta ọ bụla onye a ndịda ekwu okwu ụgha n'oge ndị gara aga aga ile anya na eziokwu gị ya n'ime adịghị ile anya taa na ndị mmadụ esitela ihe ka ụwa ha ga-erite n'ụwa ha ga-erite n'ala obodo ha ga-erite n'ime kọmuniti ha ga-erite n'ime nzukọ ha ga-erite n'ime vileji ha ga-eritela ahịa emewe ahụ eziokwu wee kpuchie eziokwu ha eziokwu mbụ ihe ndị mkpa nye onye ọbụla mkpụrụ onwe ya onye ke chineke nwa chineke ọbụla kwesịrị ikwu eziokwu nwa chineke ọbụla kwesịrị ya nkwuo okwu okwu ya bụrụ ee ọ dịghị mma nwa chineke ngwawe okwu n'ụtụtụ ụlọ ikete okwu ya gbanwee ụlọ abalị okwu ya gbanwee nwa chineke kwụsịrị iguzo n'okwu ala bụ onye eziokwu eziokwu ọ bụ ihe mere onye mkpọkọta solomon kwuo okwu n'akwụkwọ ilu ohu isi na atọ amaokwu nke iri abụọ na atọ ebe ahụ si zụta eziokwu erela ya ndị ka anya ọtụtụ mmadụ taa esitela ha agịrịta n'ụwa wee ree eziokwu nwa chineke eziokwu ala zụtara eziokwu eji ere ele ahịa eziokwu eji azụta ya na haus eziokwu eji agbata ele ibe eziokwu mbụ na ịnabatala kraịst na kraịst na onwe ya mbụ eziokwu mgbe anyị ya ndị juu na ndị farisii na ndị a maara aha nọrọ ekwurịta okwu n'akwụkwọ jọn jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ ya sị unu ga-amarakwa eziokwu na eziokwu ahụ ga-eme ka anyị pụọ n'oru mgbe kraịst na agwa ndị a okwu a ọ gbagwujuru we anya ya dị eme onye dị ka ahụ amakwa wee mgbe eziokwu na-ama na onye a mgbe eziokwu a nọkwala iruo dị elewe anya kraịst mbụ ụzọ eziokwu na ndụ ọ bụrụ anyị enwee ike kọta ha nye nkwera dịka ndị Seventh Adventist ndị nkwere ekwe ndị nile anya ọbịa abụọ nke kraịst adịghịle anya nwa ọbụla anyị chọtara onwe anyị na anyị bido ekwe eziokwu na mitin amaala anyị nọ na mitin ụmụnna anyị nọ na nzukọ kraịst anyị nọ na chọọchị bọọdụ anyị nọ na district kọmitii anyị nọ nwa ọbụla anyị chọtara onwe anyị adịghịle anya slabụ anyị ntinye aka kwuo okwu na okwu anyị nkwuru a gị ji ya mee ihe dịka eziokwu taa ịga n'obodo n'ihi ihe nrita dị irita n'ihi ha agaghị nweta adịghị afọ eziokwu gwere ihe kechie ya gwere okwu ụgha kwụọla ihe ọtụtụ mmadụ adịkwa ekwere kama eziokwu mkpara agwa ha ekerela ngwugwu ha eji akwụkwọ ede ekwuchi ya ha eji werapuruvu kwuchi ya otu ụbọchị kwa eziokwu nke nketa otu na tifuo ahụzuo ya anya mgbe anyị nọrọ ekwu eziokwu n'obodo ụmụnne ma bụ ụmụnna ndị obodo nke kpọghị asị n'ihi na eziokwu ma n'ihi kraịst nwa chineke nkwere ekwe kwuo eziokwu n'obi chọtara onwe m ovu nkwa ovu olileanya ovu nnapụta ovu nwere onwe onye n'ihi na mgbe ị nọ gwere ụgha megide mmadụ ibe gị ka ịhụcha eziokwu hapịa site ihe ga-enweta site ihe ị ga-ịnata ka ikpuchi eziokwu ị na mmehie obi gị na-amaghị ikpe ị akpọ nsọ agbụla anyị sịla lee eziokwu nke mmadụ apụọla ohu mgbe ị gbara ama ụgha megide inye di gị megide memba chọọchị gị megide nwanne megide nwanna megide onye agbata obi gị site ihe ị ga-enweta ngwa ngwa ịtụfụrụla ụzọ hụkwa onye nna otu a obi gị wụfuo n'ihi okwu ha ọjọọ ma gbaa ama ụgha na ala gbaide mmadụ arịọ n'ụbọchị nke taa ụmụnne m ka anyị nọdụ ala tụrụ okwu chineke ka anyị jisi ike kwuo eziokwu eziokwu dị ma mkpa ahụ ha na-erela eziokwu taa n'ihi ha anyị dị nweta n'ụwa adị uru ọ bara mmadụ na mmadụ nke isi ha n'ụwa na-ere eziokwu ihi nke a ka anyị jisie ike gwere eziokwu chineke kwuo n'ihi ihe ọ anyị chọtara nwa anyị ma kpọrọ ya asị ma dị igbughị egbu kwuo eziokwu chineke na-ekele onwe ya amaara mgbe ị kwuru eziokwu ndị nọkwala obodo ndị nọ na nzukọ ndị nọ n'ọgbe nọkwa nga ka ịkọta na nwoke a ma bụ nwaanyị a lehe ka ọ kara na mgbe eziokwu n'ihi nke a ka anyị si ya n'ike were eziokwu chineke kpọrọ ha ị na akwụkwọ zekarai isika asatọ amaokwu anọ lọtụwa ala onye nwe anyị kwuru okwu n'ebe amaokwu anọ ya sị chineke msila anyị bụrụ obi igbuchi anyị n'oge ndị na ma anyị mee ncheta ihe nna anyị o mere n'oge ndị gara aga eziokwu mere ọtụtụ mmadụ amala ọnya n'oge ndị gara aga ọtụtụ ndị nne ma ọ bụ ndị nna nwụrụ anwụ n'oge gara aga agbafe ụmụ owe eziokwu ya eme ha emebisi ya onye nwere abịa nwekwa obi mgbaghara na obi ebere ebe anyị nọ ya abịala m okwu nke iri na ise ya asị ọzọ lee mvụlobi ime anyị mma n'oge ndịna onye nwe anyị nwere evụlobi ebe anyị nọ evụlobi ọma ya sịla mkpa anyị nwere ya nwere ebe anyị nọ mbụ ma anyị ọbụla ma onye ọbụla ma igwe ọgwụ ibe ya eziokwu nwoke gwa nwaanyị eziokwu nwaanyị gwakwa dịghị eziokwu nne na nna gwa ụmụ eziokwu ụmụ gwakwa nne na nna unu eziokwu taa eziokwu emebiela ha eziokwu emeela hụ alala ime ezinụlọ eziokwu emeela hụ alala ime n'ime nzukọ eziokwu emeela hụ alala ime n'ime ama alala ka nga niile anyị chọtụrụ nwaanyị n'ihi ha dị onye nwaanyị sịrị anyị obi ime anyị mma ma ọ bụrụ si anyị enwe ike kwuo eziokwu ya mere nwa chineke adịmerọrọ oge awa jisi ike agasịla ịkọtara ndị bata kraịst dịka onye nwere nzọpụta adịghịla anya na okwu ọbụla ị kwuru na-aga ebu okwu eziokwu n'oge ochie a ndị abụghị ha obodo a asị ga-ajụ onye Seventh-day Adventist Church nwoke ke na ma nwaanyị ke na ha ọbụla ọ gwara gị na ọ bụ eziokwu taa amaka m otu ọnụ kpeta adịkwa m ịrịọ ndị a niile okwukwe ngarịkwa ike ladị ile ha enwere ike iso ladị ile ha nwere ike irita waada ahụ eziokwu sila eziokwu mba eziokwu onye nwaanyị ga-agọzi unu nye ndị a na-erela ya adịkwa m ịrịọ unu onye rịọ chineke arịrọ mgbaghara mmehie ka ọ na-agbaghara unu ma napụta unu n'ihi na akwụkwọ nri ndị ozi shirila asaa amaokwu nke iri atọ ọ sịrị oge amaghị ihe mmadụ lee elefụrụ ya anya oge anyị ji gha ụgha chineke lefụrụ ya anya oge anyị ji mee ihe ọjọọ n'echiche chineke lefụrụ ya anya gboo ya rịarịọ anyị arịrịọ nchegharị anyị nye ya echegharị ọ bụ ịrịọ kraịst ka ọ gbaghara anyị ụzọ ndị anyị egwere mehie ka anyị nwee ike gweta eziokwu a were gbasoo ya ihe ọsọ anyị zụta eziokwu ma anyị erela ya anyị ga-eji ya eto eto n'ime nzukọ anyị ọbụla anyị chọtara nwanya mmadụ arịọ ụmụnne m na ụmụnna m na ndị niile olu anyị n'ikuku si ṅụọ ọbụla nọ ṅụọ ọbụla nọ kwuo eziokwu ikwu eziokwu ọ ga-erela mma n'aha jizọs kraịst mbụ onye nwaanyị amen amen eziokwu bụ ezi agwa nke kraịst ị bụ nwa chineke ị ga-enwe eziokwu n'ime ndụ gị ọ bụrụgodịrị n'ụwa niile na-atụ asị ị ga-eguzosi ike n'eziokwu nke ma ma na-arịọ ka mmụọ nsọ Chineke gbaa anyị ume nyere anyị aka ka anyị na-ekwu eziokwu ụbọchị niile nke ndụ anyị amen imeela onye mgbasa ozi onye okenye si isi chikwe na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen kọrọ na ekwentị onye na-ege na 070 7224, 070 maọbụ gị letara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria atgmal gmail dot com at gmail maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo arorg chekụta itinye asụsụ igbo ka chineke nọnyere ndị gere ege ka ịhụnanya ya bara mmadụ niile ụba n'aha jizọs amen imeela chineke anya onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo